bido ọ bụ eziokwu ọ dịkwa ụmụaka tebesi nye awọ tiwe onye bụ ole onye ọsụ aga m etinye na Facebook m na-alata azụ lata azụ ka m bido gị nnọọ ngwa menwe ya Okay, get trace this boy. No, but you can't see him letting here now this thing. get I Okay, trace this boy. Now that's what the one was now. Nah, me when no. Oh, yeah, move it. Eh? Yeah. Oh, I got front. Me, I got front. front. Eh, front. Eh, oh, na me bali ale shoku. Chineke. na lekwana ihe obere nwa rụrụ nnọọ ndị Naijiria unu kwesịrị ọ dụkwa ụmụaka akụ kwesịrị na-enye ego ele dị ndị nwere ego na Naijiria dụkwa ụmụaka akụ kwesịrị inye ego ngwa lee naanị, lee ihe na-eme ngwa ele ndị a nwere ego na-eto ego na ụmụaka nwere ezigbo akara aka na Naijiria kwesịrị o nwekwara m ọkụ ihe niile techara ime ya ya awụ ụmụaka ndị nidiri ego ahụ ego ahụ na-emefushi n'ozuzu e, atụfushiri elekwa elekwa ụmụaka ndị nwere akara akụnụ ga-eji ya wee nyere aka eo nna anyị gbalịala nna biko isi onye ebe ole onye ọsụ nke saịdị ebe ọsọ ọ naijiria eh, imo steeti eh, nna m ịgwa aha gị gịnị kwanụ Emmanuel onye ji aka eh, nna anyị gbalịala nnu nna le